ndị ọdịnala ndị ọdịnala apụtakwana taa ụmụ igbo ekene ụnụ ụmụ ibe anyị ekene ụnụ anyị si udo dịrị ụnụ ebe ọbụla ụnụ nọ anyị si udo dịrị ụnụ n'ofu n'ofu na tata bụ ụbọchị eke mbọchị eke mbọchị eke ndị igbo na-edebe mbọchị eke nsọ mbọchị eke eke kere ụwa na mgbe gboo anyị nwere otu anyị si ebi ndụ anyị nwere otu anyị si ebi ndụ mesie otu anyị si ebi ndụ o wee dịnyere anyị na anị anyị onye ka eji akpọ ya ọdịnala mee ya ụbọchị eke mee ya ụbọchị orie mee ya ụbọchị afọ mee ya ụbọchị nkwụọ. a wee sị na tata bụ mbọchị eke mbọchị anyị wepụtara ị na-edebe ụbọchị nsọ wee kpọọ ya eke maka na ihe niile kere ụwa na anị igbo anyị ma ha anyị ma ya maka akpọrọ ya ọdịnala ndị mmagonụ ndị isi ojii ha anaghị alaiki itegi prekọshọn ọhụjọs inye ha anaghị advaisi gị na ha bụrụ enemi asụwa oyibo oyibo sayensị bụ oyibo ka a sụrụ mana ndị isi ojii anaghị enweghị ike ịghọta they can never grasp the last thing ị ga-emere onye ojii wee ịkọrekt ya ịkọrekt ha nye onye isi ojii gịnị adị n'iro ịkọrekt ha anụ mana onwekwa ihe ọ na-eme na-aga aga ọ ga-ebule mmụọ niile nọ n'ụwa onye ojii ga-ebule m mmụọ niile bule mụọ mmadụ mana agwa ya eziokwu ọ gaghị ọkọwa nọnsensị jebe maka a kwuru sayensị ọ jụzikwa onwe ya gịnị wụ sayensị gịnị wụ definition of sayensị sayensị bụ particular study of anything ọ bụla ị chọrọ ịstọdi ị nwere ike ime sayensị of water ị nwere ike ime sayensị of mmiri ị nwere ike ime sayensị of eh, okwute ihe ọ na ị nyere a eh, practical study oge scientific study ike na-eme datịn na-study something so anyị stọdiri na anị anyị mara mmụọ na mmadụ nọ ebe ahụ were wee mee omenala mana ndị nkịta ya ha ya na-akọ eke orie afọ nkwọ ọ ya bụ ihe na-achị ụwa anyanwụ bụ nke na ese ndị ihe niile na-ese ndị ihe ọ bụla a gwara gị apart from that place iwu nwanne ọbasị ọbasị because why once i were ha ara na njin moto kọpụlụcha ya automatically njin moto ahụ attract ya the energy ọ ga-eme attract the energy ike ha ndị moto kwa njin moto emuvuo as long as na the house the house the body the temple the element dị ha complete nwanne spirit ahụ ebidoro ọrụ because the element dị na ha niile nwere spirit every growing element nwere spirit n'ime o nwere mmụọ n'ime so as long as this ihe na form body ọ dị ha complete spirit ya ndị n'ime automatically obido so ya ọ na-egenerate that everybody ya ka na-ekwe na-egenerate soul and mind because mind na spirit ahụ ofu that's why onye ara na-agba ara ịhụ na isi adịghị ya mma mana mmụọ ya ka dị ebe ahụ ọ nwụbeghị na ịfụ ya onye ara dị ndụ mana ọ na-agba ara ịfụ hụ na ọwụ mind ka a na-ekwu okwu ya so the mind ya adịrọ ya ọ bụghị na the spirit adịghị ya the mind adịrọ ebe ahụ mana ndị be anyị agaghị aghọta these differences a na-akọwa ekenegodo eke ka o ji wee bụrụ ụbọchị ya taa enye nsọpụrụ orie maka ọ ya kere ụwa ọ bụ bikos na amụrụ sayensị ịma na ya ụbụrụ ị gara sayensị ị ga-afụ na evritin ọ bụla otu anyị si arụ moto otu nechọ arụ mmadụ otu isi arụ mechin ka nechọ arụ mmadụ so o nwere onye na-arụ moto ọ bụghị onye na-arụ moto nwere material eji arụ moto so ọ bụghị onye kpụrụ mmadụ ọ bụghị dị kpụrụ mmadụ nwere material eji akpụ mmadụ onye ọbụla nwere nke ọ nwere so nke a kpụrụ mmadụ ka a na-akpọ ya ekekere ụwa o nweziri nke a na-akpọzi resọs na onwe ya bụ chukwu na chi ukwu na chi ikwu ma chi gị na-esokwe gị ha niile nwekwa the same source bikos ịnwụ ha na eme absorb na the same house kwa ịnwụkwa ịnabakwa ebe ahụ isi mana because of that thing that one your body developed onwe ya na-akpọ the mind the side real onwe nke your body develop oya ka na-akpọzi the reincarnation oya bụ the soul mana ọ nọ n'ime ebe ahụ ọ nọ n'ime ebe ahụ mana o nwere nke ya o nke o ji wee bụrụ mmadụ nke ahụ na-ekrieti mmadụ na-eje oya na-eke na-eje oya bụ chineke na-eje ya ka njegbo nso na chite chineke aha na-ekwu okwu ya because ọ bụrụ na ọ bụrụ ya reincarnation ka ozo kere reincarnation onye kerere incarnation ọ bụrụ na unu esoro na chukwu isi na e- o onye lọrọ gị <laughs> onye lọrọ gị that means you among the creation ịbịakwara ebe again na mana ndị be anyị ha anaghị aghọta common simple explanation ha enweghị ịgọta na nna nna anyị ha mere ana igbo wepụta ọdịnala wee mmezie nke a na-ebi ebi kpọọ ya omenala ka anyị na-ebi ndị ọcha abịa mee interrupt na ha mere interrupt anyị enweghị ike inweta information from our ancestors ndị nkịtị eburu nonsense na-akpagharị ịgwa ha na nwanne na ndị a mere anyị interrupt ka anyị jekwe na the source bidokwe n'isi ebe ahụ anyị bidoro before because nke unu ji na interrupted one ka ọ bụ because the same way e wetara Christianity ị kwesịrị ịma the level of intelligence ndị ọcha dị you have to know ichekwara because na ha wetara onye onye Igbo na-eme omenala nsị na ahụ na-atọ onye kristianity ụta na onye kristianity can never listen ndị nwana nwoke na-ege ntị ị na ya bụ ndị kristianity bambuzu dem wia mana ndị nwana onwe gị na akpa ama na ọ bụ disentini jigo disentini na-eme gị na another way ọ dị ka onye muslem onye muslim gasị na onye kristian amaghị ihe onye kristian asị onye muslim amaghị ihe onye juu asị onye kristian amaghị ihe otu a onye omenanị ga na-ekwe disentini na-emekwe disem iberibe na-emekwa the same iberibe because na ọ sụrụ ya na igbo ọ kpọrọ ya omenanị ọmahaziri ibin na onye kristian ka ya mma sef ọmahadị na onye kristian ka ya mma ibin onye muslim ka ya mma so kpọtụ because na onye nkịtị ọ gaghị aghọta ihe a na-akọ the journey of soul is perfection the journey of soul is to attain the perfection or the journey of soul ọ ihe nna nna gị ha chọrọ ime data before they were interrupted so ọ bụ your journey ọ bụ your journey ọ dị gị n'aka to continue this your perfection of the soul continue the perfection of the soul ọ about religion ọ about Islam ọ about anything is about you perfecting that thing ha chọrọ ime na ha na-emecha ha emecha mgbe a rụrụ moto for the first time the same information eji rụọ moto 19 kpirigidi m ọkwa information nke jikwara moto na-abọtụ ọ moto ahụ 1960 ọ the same thing mba moto e nwere today ọ the same thing 1960 mba but ọ the same information eji arụ ya ka e mere ya modernize ka e modernize ya with the same information the same thing eji arụ foonu mgbe ndị ochie ọkwa ka ejikwa arụ foonu na but nwanne chekie ndị fon ahụ ya compare smartphone wit fon nke ochie mba because na ụbụrụ mmadụ isi ya ọ na-aghọta ihe a na-akọ mana bikos ị gaghị aghọta ya isi nna nna gị mere nka mere nka na-akọ gị gị nwa bụ nna nna gị aha onye ahụ ị na-achọ ọ bụ gị ọ nwere saịkụl ka emere bikos ị kọntinu ji jọn jọn imechaghị ya ịbịakwa ka ị komplite ihe na-emechaghị ihe ị ga-emezi bụ ịgaji na lasit jes nọra na lasit na-akọghịrị ihe ị ga-eme bụ to perfect the soul o nwere journey of soul perfect it so ọ bụrụ na your society adịrọ mma ọ bụ ngwa kọsụrụ ya enwere onye kọsụrụ ya you are the cause because your character and your society is the reflection of your emotion ọ bụ reflection of your emotion so ihe ọbụla na-eme gị n'ụwa mara amara na o si gị n'aka o si gị n'aka nwaanyị bikos mgbe ndị gboo mgbe ọdịnala onwere nwere mmadụ chi ịnụ dị n'ala Igbo o nwere ihe a na-emegasị bifo anụ dị ihe ọ bụla ị na-eme n'ala Igbo o nwere ihe a ga-eme datin rụchara ịchụ bọtụ anyị na-eme mana ya na-efole praktikali anyị amadị ihe omin risef nyafọzikwe anyị amaghị ihe bụ ịgba nkwụ nwaanyị anyị amara ihe ominri na neba anyị amara ihe bụ ịga ọjị anyị na-aga ọjị na agọrọ ọjị mana ịmaha niile jide mmadụ ọfọ nwanne ọfọ balansị ka a na-akpa ya in nature ihe ịma na imebeghị mmadụ mgbe aha sị na baịbụl kwuru sị ọnwụ na cast emebeghị datin e, e, e, cast the first stone ọ bụ ọfọ nwanna ọ na ị na-eme ihe ọjọọ ọ bụrụ na ị mere okeke ihe ọjọọ pụta n'ụzọ na-aga ọfọ ọfọ ahụ arụ rice well ọfọ aha ka neva work because ihe ọ na-akọwa ọjọọ ahụ iji n'aka ihe ọ na-akọwa bụ na ọ bụrụ na imebeghị before cast the first stone ọfọ na ogu ka ị na-eme ị na-aga ọjị mana nke na onwe gị n'ime obi gị gị na ife anyị na-ese gị na okeke na-ese gị na onye ka na-esi enwere ike mụ gara achọ ịkwụgwọ ụgwọ sef ịpụta bụrụ ọ na akọ nọnsens nwanne ụdị akụkọ anaghị akọ ya akọ so the only way to transmute a gold is removing the corrupt element that is the only way you ascend that is only way nwezi ụzọ ọzọ olesi ma onye because every journey of soul every soul nwere ihe o nwere how many years ọ nọgoro nwego ihe ọ na-eme nwere ihe ọ na-achọ ọ bụrụ every soul that's why m ji agwa ụlọ na emere anyị interrupt ọdịnala ọdịnala religion of soul on nature you gotta go we want to perfect our physical society with the nature before mee interrupt because ndị agha ma our our potential ha ma our potential ha ma na ọ bụrụ na anyị merụo datin ha ma ihe anyị kara ịbụ n'ụwa anọ ha amaghị interrupt were nọnsensị nye anyị ọ nọnsensị a ka ndị be anyị ji today na emere awa anya iji gwa ya ọsị gị na-akọgheri ndị ahụ ndị ọcha ị na-akparị ị na-akọ nọnsensị gị na ha ọha plen ị na-agba ha rụrụ moto ị na-anya ha rụrụ foonu ị na-eyuzu ha rụrụ fesbuk ị na-eyuzu ha ka ihe na-akọzi apatụ ya omenanị kedụ nọnsensị bụ datin eh? omenanị ka m na-ekwu okwu ihe a ọ bụghị omenanị ndị nkịtị e nwere dibịa na-akpọ dibịa omenanị ọ bụrụ dibịa ndị biznes dibịa wụ so that is biznes ka ọ bụ mana e nwere dibịa omenanị alụsị bụ omenanị alụkwụsị alụkwụsị mmadụ one dibịa ka gbagoro na-ekwu okwu ka ji je na arụsị ndị dibịa one gwagwa ga-eje na arụsị ọ na mmiri ka a ya eje eje na mmiri eje ebe nwa ndị dibịa one gị na ha na-ekwu okwu asị ga-eje na arụsị hapụ ihe ha dibịa arụsị dị iche ọ ya bụ dibịa omenala ọdịnala ọ ndị ahụ ị gaghị gaghakpara afọ ha ị nweghị ike ife na Facebook ị nweghị ike ịfụ dibịa ọdịnala na Facebook maka ọma ihe oriri nakpụ dibịa ọdịnala ma ihe oriri nakpụ ọma na nature you must balans the n'echọ ọma ọma na ọ gaghị abịa tụrụ ụmụnne ya asị ọma na ọ gaghị ekwu ihe ọ na-amaghọ ọma ọ gaghị eme ihe ọ ga-eme ome omegide anị so ọ gaghị eme ya dasị ji akwanyere onwe ya ugwu and ebe unu ga-afụ ya biko ihe ọma na-afịa ahụ ihe ọ bụla ife ujuru everywhere anaghị gwa njigwagwogwo na kristianity bụ dangerous ihe ọ bụla na-ayọ gị biko bịa bịa bịa bịa nwanne ọ eziokwu ihe ọ bụla a na-ayọ gị biko bịa dangerous ọ dị ka mmadụ ime advertisement na tv <laughs> advertisement ka a na-eme nwanne so that means o nwere something dị wrong because ọ bụrụ na a sị na ihe dị mma na anya gbara akwụkwọ ihe dị mma na anya gbara akwụkwọ nketa ata gwa m gwa m anọda race n'ụwa omenanị bụrụ Eh, dibia bịa na fesbuk na-abụghị ndị Igbo gwa m ma o ndị ọzọ ifuru na-eme dibia na fesbuk na-abụghị ndị Igbo na-agwụ na ndị Igbo amara ifu na asị na asị ihe aka iwe omenala disi private because na ọgbanje na-eme m ọrụzi omenala nna nwanne enwere m problem o personal problem ọhụrụ omenala <laughs> spiritual na-enye ifeanyị nsogbu ọrụzi omenala because na ifeanyị nwere spiritual problem amaghị m ihe na-eme ndị ihe abụrụ omenala ọ bụrụ omenala nothing ihe a bụ your personal problem ihe mere bụ na ebe a ga-egbo igwere dibịa igbo na-agwọ ya dibịa bụ ọdịnala but kedu dibịa nke ọ because ị gaa na ala bekee ebe ọ bụ na ị gara ị ga-afụ different kind of uh, uh, medical enwere ndị um, um, dọkịta for ndị aka gbajiri agbaji nwee ndị ofe anya nwee ndị ofe isi dibịa ahụ ị na-egwu kedu ihe ka ihe ọ bụ dibịa gịnị ka ọ bụ onye nwee ka ọ gọsi omenanị ee eh, omenanị na ka ọ na-eme kọtagoso ndị Igbo ontili anyị emepe ụbụrụ isi anyị na-ege ntị na-aghọta ihe a na-akọ onweghị ebe anyị na-eje onweghị ebe anyị na-eje ka m gwa nke bụ eziokwu because why the fastest atom the fastest atom in science ọ na-ecreate the fastest vortex the fastest atom create the fastest vortex so ihe o menere by that bụ na ọ ga-eme absorb everything na n'akụkụ ndị Igbo e, mere absorb ndị na-anyị n'akụkụ mba anyị na-agba last so ihe o gosiri gị na ya ma ihe anyị na-eme o shioro gị na ya mara ife anyị na-eme onye nkịtị onye nkịtị ọ sịrị ya bụ onye omenala maka ọ bụ onye nkịtị maka ọ nwere elu elu aka na elu aka ome onwe ya just occupy your village that's why you don't go to village gị ihe ime na aha na village wụ ndị anyị na-esi na ha bụ ndị omenala ha bụrụ ndị omenala ọ ndị a ji gị ọ ndị a na ha na village ụnụ ndị ala adịghị mma uru ndị nze ọ sị gị na bụ onye omenala gịnị onye omenala enweghị ike imerụ anị neva. mbụ arụsị one ka ịfụ na vileji unu arụsị one ka ịfụ na vileji unu ọbara nọ n'ihu ya arụsị one ka ịfụ na vileji unu ọbara nọ n'ihu ya ị gaghị agụ di ya okwu arụsị ife ogwo isi gị ya afụ ihe afụ enitin gaa na vileji unu jụọ mmadụ si ya biko achọrọ m ife okwu arụsị godi ya enweghị ga-afụ ife ọdịndọmatin nke ndị eburu ọbara kwachukwu ebe niile ịjụ ọsịa ihe ahụ abụghị na arụsị ihe ahụ ebe dibịa dibịa ndị kọmashal dibịa enwere kọmashal dibịa so nke ahụ bụ bikọsọ onye mmiri osimiri fụrụ okwu ya ka ọ na-eri ọ bụghị osimiri anaghị eri onye ọbụla ọ iji ebe ahụ mmiri eri eri so achị m ka ndị be anyị mee de differentiate bitwin ọdịnala omenala and eh, eh, nke ha na-akpọ ya eh, professional dibịa ọ kọmashal dibịa ịghọtago so ha dị na asosieti nọ no ọ bụ onye ọgbanje na-eme asosieti na omenala mba ọgbanje wey private something agwụ wey private something odo na dibia ndị ọdịnala nwere solution to it mana wepụnụ dibia from onye na wepụnụ from ke ha na-akpọ ya onye na-aya ọya wepụ the patient from hospital wepụ the patient from hospital so onye arụ na-adịrọ ọma na-arụ adịrị ya so ọ bụzi na because na ahụ adịghị m ọrụzi omenala mba na nna nwanne rụọ ọnụ wan na you mọden modern wan so ndị ọdịnala si na anyị chọrọ ịrụ wan we want to do one mana ọ bụ ndị Igbo si na na ọ bụghị fa sayensị no we don't need sayensị na omenala na sayensị ọkwa ndị Igbo na-ekwu ya ọ bụghị mmụọ na am with you ịghọtago adị with you achọrọ m ka ndị omenala ndị ọdịnala na-arụ sayensị na-arụ moto na-arụ na-arụ ụgbọ mmiri na-arụ ụgbọelu mana ndị bụ ụnụ ndị bụ ụnụ si mba na omenala bụ ịka nzu na ọ bụ ịchụ àjà igbu ọkụkọ so <laughs> anaghị m aka ụdị akụkọ ahụ so ihe anyị kwechiri ihe anyị chọrọ iwetara ndị be anyị bụ civilization ọ bụghị about nonsense ọ bụghị destruction nature itself we follow nature according to what nature does according to ihe nature na-eme ihe anyị na-ekwu ọ bụghị about uh, uh, onye jere ọ bụ kwe hụrụ ndị ụka sọsọ ihe mere ndị ụka ji atrive na land bụ lack of your ability because ụka bụ ndị nkịtị ọkwari um, Titus Flavian's family Caesar family create Christianity Caesar family everything dị na bible ahụ ị na-afụ ebe a bụ between roman war and jewish war because because of na ịgbara ihe na ọdịnala esi etinyene anyị ebupụta destin na akwụkwọ mee ya na katunu ụmụazị afọ ya na katun so ịgwazi ya na ọma ya na katun ya na katun oto ikwuru chọọchị bụ ebe ọ nọ ofe ga aka ntị so all because of out of you know, out of our stupidity ka nonsense ji wena thrive in our land because any nature abhors vacuum commonest thing commonest thing ndị ndị ndị Rome mere bụ Christianity commonest thing because everything dị ebe ahụ Old Testament ka e were replicate yetu to New Testament change gasị ụmụ ihe because of why because na ndị Rome meriri ndị Jew n'agha because they are conquered people ha were their history enwe ihe a na-akpọ typology enweghị akpọ typology typology will use old old history to create new one just change a small small thing all the same thing because ije gụọ the the the the the the the gospel of uh, Matthew e gụọ old testament the same thing 40 days Jesus suffering 40 years uh, ekwentị gwara Jesus so everything with ihe niile ifụ na old testament na new all of them ọwụ Moses na Jesus ọwụ Pharaoh na Herod yeah exactly the same thing but because of na our omenala adịrọ vibrant enough to educate our people anyị enweghị target ya fọzikwe dis omenala ha na-ekwu okwu ka ịwụ target ha society gị zero education zero economic zero ka ekpere ihe mere omenala biko omenala bụ culture ọ bụ a cultivated way of life to balance your society nye ihe ihe ọbụla ha chọrọ according to living physical living anyị na-elive but ka the e assets gịnị bụ target no target ndị eze notin ndị chief igwe ebe ụfọwụ ya so <laughs> onwerọ nwerọ <laughs> ihe na-achọ ka emee ka ọ bụrụ practical ka e mee ihe ka because ọ bụ ihe nna nna anyị ọ dịbụ adị ọdịnala dịbụ adị omenala dịbụ adị mana ịkọmpa omenala 2000 years ago kọmpe nke nkịta odoga na ndabụ ndị nkịtị ihe nna nna anyị ha kọmere accomplish 2000 years ego ọ dị more vibrant and more solid than anyị nwere onwe anyị gara school si na anyị gara school modern days nonsense ihe anyị na-eme taa ihe ndị a mere 2000 years ego ka ihe anyị na-eme taa mma 100 million times mana igwe onye be anyị na ngenwa bụ the continuity of this life you have to elevate you have to go because all the same person you have to grow ọ gaghị ekwe ọfụgasị ihe na-eme ịma agụ agaba anyị omenanị anyị ịmara ihe omenanị anyị gịnị we omenanị gị can you define omenanị omenanị ka unu si eme omume okwu igbo ga asụrụ ebe ahụ ọdịnanị jọsụ sayensị ọbụla ị wetara naanị gị ihe ọbụla ị wetara naanị gị bikos onweghị ka ihe si ịnọkọta nnọọ ije gwuru anị baa ị ga-study something nweta the result practically i were ya gaa be gị mark ga-esi eme mechazi ọ bụ study ka ị mere ịstọdi go datin masta ya ịmasta go ya ịgọtara ya bụ ndị dibia a na-ekwu di di di masta di di di nta di mgba if you master anything in life you become the ya bụ scientist ndị ọcha na-eti tist ihe ọ bụla ibikọrọ tist tist racist or if you become master of something banye na tist or di aka na akpa ya dibịa ndị fraud abatazie were the same name wepụta ya from original werezie emezie commercialization zizie na omenala onwezie ka mmadụ si ahụ n'anya mmadụ ọsị kemgbe ahụ bụkwara omenala ahụ adịghị ma ọsị omenala so biko na ụmụ igbo wepụrụ aka nwere ofe bife ahụ aka mmadụ ọdịnala anyị na-ekwu okwu ya bụ the science of the land omenala anyị na-ekwu okwu ya bụ ka awa land dị oke na ọ oke anyị anyị adịrị oke nwe ihe eji eme n'onwe ihe na-eme ebe ahụ nothing no absolutely nothing enwere ihe na-eme asị omenala ndị mmadụ amaghị omenala bụ culture cultivated way of life ọ ihe so ke ihe na cultivate kedu ebe ndị eze nọ enwere ndị bụ ndị eze n'ala Igbo kwasị bụ ndị omenala eze eze nke British found 1900 ka aha eze chief kedu ebe ha nọ gaa n'ugwu Hausa emia ọnya bụ ihe na-ekwu ihe na-eme na village emi a na-ekwu ihe na-eme na vileji na ala Igbo kedu onye na-ekwu ka onye na-ekwu ihe na-eme na ala Igbo ọ gọvanọs ọbụdị traditional rulers ọ na-egosi gị na ndị ahụ corrupt human being etiri ebe ahụ were ha na-suppress unu gotago the same thing ndị ụka na-eme ka ha na-eme ọ dị same ụka na ebe ahụ o nweghị ihe ọzọ gotago eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ onweghị sọsọ ị ga-efri ndị Igbo n'ụwa bụ eziokwu if you open your mind mepee uche gị onweghị onye dị perfect n'ụwa don bi afraid don bi chai enwere onye dị perfect but anyị ga-agwa ndị ụka bifo gwa onye ụka na ọ bụ eh, Flavians bụ ihe ha na-efe na Caesar ka ha na worship digodisho na omenala gị dị oke digodisho na omenala gị dị oke maka ọ bụrụ na ịdịghị dịghị sho enweghị ya agwa onye ụka because ọwụkwa the same superstitious jikwa gị jikwa onye ụka all the same superstitious believe onye ụka believe na Caesar siza ga-emere ihe niile ngwa belivu na igbu ọgụ ka o mere gị ihe niile so ifu na ịghọtaghị na-akọ ihe ifu na ịghọta ka ọ ịghọta ihe a na-akọ mana onweghị rizin onweghị rizin for that olesi ma ahụ adịghị gị iji ụlọ ọgwụ ihe gị na dọkịta batara is your personal problem so doctor settle with doctor then after that you come mana ihe anyị nidiri society a practical society ụmụ anyị ga-eme apụta ha enweghị ihe ha na-eme then all those things ndị a na-asịzi na ọmụ um, Um, ha bụ akara aka ọjọọ pụta ụwa ọ because of na there is no enough job ha dịdịbi na ọrụ bụ akasa nwanne hapụ ihe ahụ ị na-akọ ọ bụrụ na ọrụ bụ akasa iji chọọ e, e, na fakịtịrị nke ndị mmanụ enyeghị ije na nke ndị mmiri ije chọọ na nke ndị mmiri enyeghị ije na nke ndị igwe ịchọọ na nke ndị igwe enyeghị ije na nke ndị oisi ife ijecha kọmpanị isi a nwanne ị ga-afụ akara aka gị n'ofu mana nke a anyị adịghị mma polisi anyị adịghị mma kọtụ ma so that's why iji wee found what the problem hadid bin na everything gba akasa anyị akaghị inwe nsogbu ị gaghị adị ekwubere sef na na nsogbu juru gị ahụ bikos n'anya na ịnwere onweghị ọrụ dị na be anyị nne ga ejighị ego nna ga-eji ejighị ego ọ bụghị ezigbo akwụkwọ ka i e jere ọ bụghị ihe ka ịma so ịfụ na that is mbụrụpụta ụwa anyị ga-afụ ya anya wee wee ma ọ bụrụ na ala igbo dị mma nwanne m bụrụpụta ụwa ahụ ị gaghị afụ ya maka ịfụ ya na b ịfụ ya na a ịfụ ya na a ịfụ ya na c ịfụ ya na c ịfụ ya na d so ọ bụ target anyị kwesịrị ịbụ anị anyị ọ bụghị individual our target supposed to be the land ha ka ka anyị ga-esi eme nri na ọrụ ka ọ dị nyafụ nyafụ here so that all this individual problem will end and kedu ebe anyị ga-apakeji ha anyị agaghị apakeji nwee another place na-abụghị omenala anyị ga-apakeji ya na omenanị because omenanị bụ ọgwụkwa gọọmenti ọkwa gọọmenti ka ọgwụgwọ nkwe ihe ọzọ because everything law is a government everything law ọ ka iwu ka ọ bụ ọ ka esi achị ọchịchị so why anyị ejighị omenala anyị nwere oredi kọpụlụọ ka esi achị obodo n'ime were chibagodo nwaanyị na nke obere anyị ga-emenwu ọ bụ ha niile nke obere anyị ihe ahụ nna nna anyị hanyere anyị dis ideology is ideology is an idea you got to go everything if unu idea by gọọmenti ma ihe a niile ọ idea so anyị kwesịrị ịkọnka the mind of our people through this ideology through this ideology anyị kwesịrị ịkọnka the mind of our people but ndị be anyị ị na-agwa ha sọntịn ha anaghị aghọta ihe a na-akọ ọpụ about igbu ọkụkọ na ịchụ aja ihe a na-ekwu how do we ka ga-esi protect anya ka ka anyị ga-esi guarantee the life of our people 200 million years time o ebe our research and and and this thing kwesịrị eje our target wụ ha ka ka ga-esi protect ebe a ịghọtago so yuzuo dị omenala wee create ezigbo ihe dị mma ezigbo mmiri anyị enwe ezigbo mmiri onweghị odostins those things ọ bụghị gọọmenti iwu bụ na mmadụ must gọọmenti give you a law to live normal life must you be forced because ịchọ ka eme law ka emezie law must you must because gọọmenti ha na-enwe law enforcement agency oya bụ polisi na amị na ihe a niile anyị nwe na onwe anyị being civilized and wise anyị kwesịrị create something you need he force somebody to do it you got to go anyị need he force anybody because anyị nwere obodo nke anyị anyị ga-asị na anyị ga na-use law enforcement agency no anyị ga-eti ihe n'ọdịnala mee iwu ọ bụrụ iwu ọdịnala ịghọtago ọ na-emezi asị omenanị ịghọtara so anyị na-eme asị omenanị otu a ka anyị ga-esi echenji nwu the psyche of our people and their behavior then at the, along, at, at, at the end of the day unu afụ na the, the present ị na-afụ the changes immediately immediate reaction ị ga na-afụ ya it itiri na attitude because culture is an attitude ịghọtara ị ga-build something in attitude ma ọ bụghị nke a na-eme just ahọrọ ofu one party only one particular one ọsọ ọ ọgba nje ọsịghọ spirit ọwụsọ spirit ogbuo ọkụkọ onwezi ihe ọzọ anyị na-emaka onwezi ihe ọzọ bụ omenala sọsọ dibịa dibịa dibịa dibịa dibịa dibịa dibịa mba sọsọ ihe ọbụla sọsọ dibịa dibịa no job creation no agricultural project no no water project no electricity project no road project no educational project sọsọ dibịa dibịa dibịa dibịa dibịa ọgwụ na sọsọ ya omenala ụnụ mba anaghị akụ ụdị akụkọ ahụ biko nke ọnụ da nọnsens bụ ebe ihe m na-ekwu maka ya wụ sayensị and teknọlọji nwanne ị chọrọ ya go and stay in your village gbanyụọ Facebook because Facebook sayensị and teknọlọji ka ọ bụ ịnyazikwara moto again o moto wụ sayensị and teknọlọji so ọ bụrụ na ọdịnala nke ga anaghị arụ moto go and sit down ọdịnala nke anyị chọrọ ịrụ moto anyị chọrọ ịrụ moto na omenala ya e edeghị Ifeanyị Okonkwo ọ bụghị nọsin Ifeanyị um, uh, ọdịnala plen na ede ọdịnala Igbo ọ na-efe na Dubai na-efe na Europe kwa nke a gwara gịnị kwana ọdịnala ka edere maka afa nke asị ọdịnala ndị China go their own satellite the new plane from A to Z building in China from A to Z building in China ndị India na go their own everybody na launch ọ bụrụ na Africa na-eme absorb the voltage the high the atom the speed high ha bụ a victim high ha bụ a sacrificial lamp so I don't listen to nonsense ichọ prove it to me prove if you don prove here go don come here ị gaghị prove nwe anything ị na agwa m here don come because need m gị ndị nidiri ndị isi ha na-arụ ọrụ ka ị ka ga-esa challenge those people na-eme ihe how do we secure our life for tomorrow how do we ka ị ka ga-esi akpọ anyị na table for negotiation how ị na-egbu ọgụ igbu ọgụ a ka igbugidere ndị abịa ebe a were mgbe egbe ntụ sak ya dị ho village bukọrọ okwu arụsị anyị na ebe a na-egbu ọgụ a na-egwu ka a ga-esi wee ọya juru ebe niile typhoid na-egbu mmadụ typhoid typhoid iwe ala bekee only one month ha enyeghị ọgwụ typhoid only one month enyeghị ọgwụ typhoid n'afrịka anyị e nwere e, ka ha na-akpọ ya rainy season eh, anyị nwee anwụ 24 hours and that place ịma na n'afrịka onweghị ụdị e, ha bụ na-anaghị epu die 100 million years anyị enweta ebe ọkwa ebe ebe na dibia dibia juru ebe niile typhoid na malaria ka anyị ka na-aṅụ paracetamol ọgwụ ndị ọcha anyị ka na-aṅụ paracetamol ọgwụ ndị ọcha na dị 24 century China na-arụkụzi paracetamol ọgwụ pens ị mana enwere ike iji dogoyaro wee rụọ ọgwụ pens ị mana enwere ike iji dogoyaro wee rụọ bọtụ mee ya ka ọ dị n'ọda mee ya ka ọ dị n'ọda mebe ya spọt mba ọ pụta ọ na-akọghịrị nọnsensị ọsọ ya na-achụ aja ị na-achụ gịnị na biko ga-akọ ezigbo akụkọ ebe a ọdịnala bịara bụ na ọ bịara ihe ọ bịara bụ just to elevate ihe ahụ nna nna anyị ha megidere mere mere ha akatụrụ off anyị chọrọ ịkontinue because the journey of soul is only one way only one way ị ga-esi wee n'ụwa wee nweta gold through metal bụ removing the corrupt element that is only way ezi ụzọ ọzọ ị gaghị abịa ebe a na-akọ nonsense gwọrọ ka ngwọrọ na-ekwugheri you must go you must follow the nature the ascending soul of the level so the society must follow the moment you must adapt to the moment onwe onye si gị agụ n'ọgwụ onwe onye si gị eje n'ụka onwe onye si gị agụ na mmụọ onwe onye si gị eme n'aka ihe a na-akpa ya ndị isi anyị mana ihe ị ga-ama ama bụ na you must adjust yourself to suit the moment simple as abc imeri ya ịgba last imeri ya ịgba and ịgba last ma ihe na-eme onye ikpeazụ sacrificial lamp n'elu ndị africa sacrificial lamp everywhere everywhere ọ bụla ha jere ha nwere ọnụ. ọ bụ maka na iwe onye ojii because you fail to reason. you fail to reason ị ga-agwa onye onye igbo onye igbo ị ga-agwa ya okwu nwanne how do we elevate this our our pathetic life ọ sị na omenanị na omenanị ka ihe na-akọ ihe ya omenanị pathetic life anyị bụ omenanị mba nke bụ nke gị ọ bụghị nke anyị ọ bụghị nke m and there are so many people ọ bụghị pathetic pathetic ahụ their lifestyle so ị bụrụ onye nkịtị nwanne chọwa ka esi awụ mmadụ this is life ngwa master you are the master of the life because a gwara gị na past life somebody was there reincarnate god chukwu everything n'ime gị mgbe ị na-ekwu okwu ị na-ekpe ekpere onye nọ only you so you see one big space asị gị no planet no planet earth you see everything somebody build something that lived from ground bana sky nọ were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi o bụghị for 5 hours 10 hours 15 hours human being mere ya human being ịfụcha ihe a niile ịma na gị na-ekwu okwu na Facebook ebe ị nọ na Thailand ị nọ na Japan ị nọ everywhere ị na-afụ gị nna ekwu nwere onwe ka ụdị ihe ọchọga Chukwu why are you praying ndị rụrụ ihe ekpegharị ekpegharị ekpere ha egbughị ọkụkọ ndị rụrụ ihe egbughị ọkụkọ because personally believe na onye nwe ihe obe enwe ihe ọ na-akwafu nwanna ọ bụrụ na ahụ adịrọ gị jee ụlọ ọgwụ ọ na ahụ dị ngo don go ụlọ ọgwụ simple abcd so anyị ga-ewepụrịrị ome anyị n'aka ndị a wepụta ọdịda anyị n'aka ndị a ọ ndị a bụ ndị nkịtị ji ndị igbo because onye nkịtị na-achị gị nwanne society ga onye nkịtị because the society bụ reflection of emotion your idea is a reflection of what you have inside is a reflection of who you are ama ma ndị mara na nnukwu igbo ọkpa oyibo ka a na-asụ dị society gị wụ reflection of your emotion so nwanna ọ na society ga adịghị ma o gosi na majority of you don't reason ihe o gosi na majority of you don't reason so ọ ọbụghị onye kwuo ya ọ bụrụ arụ so ndị be anyị jọsụrụ nọdị n'ọkụ mmụọ na-ata ndụ ha afụ na-ekpe ekpere ije n'igwe nwanne nwere ebe ị na-eje you are deceiving you are fooling yourself ị na-edeceive onwe gị ma ndị ụka ndị ụka nweghị onye unu na-ekpere na-abụghị Siza ndị ụka bụ Siza ka unu na-ekpere they are absolutely proof that nọọsụ ka ị na-ekpere so onwe ha onye ọzọ nọ dị ya so ndị omenanị unu ga-ebinite ebe ahụ unu nọ jee chọọ ihe na-eme unu adozi ala igbo ọ baara onye ihu baara onye azụ na ha akọ akụkọ ebe a e nwere ọdịnanị eme ya ọ dị oke mee ya ọ dị vibrant mee ya ọ baara onye ọbụla omenanị abụrụ onye ọbụla ọ bụghị nke onye akọrọsi ebe onye akọrọsi ebe because na ya enwere power to implement those laws ka ọ bụrụ iwu mba ọbụla ndị afrịka na-achọ ka eme ha by force you must have law enforcement no sometimes ị nwere ike ime mmadụ edukate ime mmadụ edukate ọ mara ihe dị mma mara ihe adịghị ihe adịghị mma ọ na-eme ya ọ mara ihe adịrọ mara ihe dị mma ọ bụrụ sọ anyị nwe ga-eme onweghị mgbe ndị ọdịnala alone ga-edozi nwe ọdịnala anyị rụgo the company somebody must have to work in the company somebody must work in the company ọ bụghị nwa ya bụ onye nche anyị ma ha nwere ike inwe private security company but somebody must work there onye iberibe agaghị arụ there because ya ndị ochie bi ọ nara ha bribe ọ bụrụ na onye na-adịghị onye na-adịghị well educated ndị ochi bịa ọnanaha bribe zuo ochi ebe ahụ itinye na bankị ọkpọ ndị ochi ma ibe iwere ego ọkpọ ndị ochi si ya na enwe ebe wudro 20 million ndị ochi echerie ka enye kọmishọn ya because ọ dị destrọid destroyed ọ maghị ihe onye ma ihe enweghị ike ịkpọ ndị ochi si na mmadụ bịara iwere ego na bankị onye nche ga-asị mmadụ chebere gị nche n'ụlọ gị isi ala bekee bata ọkpọ ndị kidnapa ka e wee nye 1 million naira so ịhụ ya ọya ka na-akpọ edukeshọn ngwesịrị people brought them up in a way ha ga-ama na those things adịghị relevant onye igbo ga-asị gị na na-achụgharị ya na village nke a na-eme nke a na-eme nke a na-eme maka gịnị onweghị pepa mọni onye na-agụ ya nwere ahụ isi ike onye na-ekwu ihe a dị 100% healthy 100% healthy enwe ihe na-eme bikos na nwere pepa mọni ọ sị na ajọ mmụọ awụọ ya ajọ mmụọ awụọ ya ahụ nwanne there is no society inwe society inwe paper money paper money will work ịrụọ ọrụ onye rụọ ọrụ ihe ị nwere skuul ga-ebrot gị ọp ị ga-eji arụ something ị nwere ya ị nwere wọk ị ga-eme na ịrụọ ọrụ sef bikos ọ bụrụ na ọrụ ụdị ị inwe ebe ị ga-arụ ọrụ ma ijere akwụkwọ ma ije ha akwụkwọ ndị isi ojii wons ịkụzi ha na-amata ọ na-afịa ha ahụ mana wons ha mepe ha arụ ụbụrụ ha ha na-amụta ihe so anyị need so much ọwụ society ka anyị neediri society enweghị ike hide enwe only place ị ga-hide a development of Igbo land na omenala enweghịzi ebe ọzọ onweghịzi ebe ọzọ nwanne enweghị there is no other place development of an Igbo na omenala ka ị ga ihe na omenala kere ebe ị ga-etinye kere ebe ị ga-etinye the same system na anaghị arụ ọrụ or the same system na anaghị arụ ọrụ mbana ị ga-ahaidiriri ya na omenanị omenanị bụ ị ga-eji wee krieti sekuriti krieti agrikọlchural eh, eh, eh, companies krieti road companies mee everything ọ tụrụ omenanị enweghị ebe ọzọ n'owe es o nwere ebe ọzọ maka ndị na-eme na-agwa ha okwu a na-ekwugharị akwugheri o nwere ebe ọzọ iche ka nzu ka nzu onweghị onye ji gị aka but ọ nwere e, meseji anyị nwere ndị ọ na-agara because the soul nwere years of soul o nwere ndị ga-eme ha nụ ndị dia soul dị go mature enough because body bụ element element nna your body onye na vibrate inside your mind ọ bụrụ na your element dị low ihe ọsọkwa ịkọ ebe ọya ha abata gị bara once this message enwere eh, ndị a na-esendịrị ya because we know that na enwere ndị dị element dị high once they hear the message ha mara ha na-akọ mana this guy ma ihe eh, ọ na-ekwu ọ na-ekwu eziokwu mana ndị nkịtị do don worry yourself later you will see where we are you will join us i promise you i swear that one day you will join us ma ị na-eje ụka ma ị na-agụ mmụọ one day one day you will join us because your soul must grow your soul must grow to the, to the level of ihe m na-ekwu na your soul must grow come to that level mara na ihe a this boy na-ekwu bụ only way to rescue ndị Igbo ga-ana ọkụrụ ndị Igbo I swear ana m aṅụ iyi wit anị na ndị Igbo ga-ana ma ọ bụrụ na ya omenanị anya tọnụ ya to something governor anya tọnụ ha omenanị to governorship omenanị ga-abụ a government strategy na Igbo practically practically practically ọ bụghị nke ndị na-egbu ọkụ na ndị na-agụ arụsị no no ọ ga-abụ e gọvanọ mgbe anya enweghị ihe a ga na-eme nwe ihe agaghị eme ọ bụghị onye pụta ọ na-akọgheri ọkọrọ gbaga agba ọkọrọ asị ya na eme omenala na Facebook na-ekwugheri nọnsensị omenala maka echebe ala Igbo ka echebe ala Igbo ka echebe ọ ihe ọ bụ ọ bụghị ụfọ ekonomik ọ bụ ụfọ ekonomik ọ bụ ụfọ kọmasha ndị mmadụ akọmashalize ya n'Igbo na-akọrọ m nọnsensị ebe a onye nkịtị na bikonu <laughs> mana two things two days na-enwebere ihe anyị kwuru and ihe ma anyị ekwu ihe anyị kwuru na ihe a na-eme ka nkụ ka si agwa ụnụ mgbe ọbụla and ihe mere anyị ewepụta ha akwụkwọ ọdịnala bụ na ndị Igbo ha bụ ndị nkịtị anyị chọrọ ka anyị ji nnọọ nwayọ melụcha ha obi bịka ọsọ dị ka nwaanyị nọ na taịm ka nsi ekwu nwaanyị na-afụ n'afụ oke ha na gburu ọkụkọ ndị Igbo dị ka nwaanyị gburu ọkụkọ ime ihe na iwepụta akwụkwọ ha eburu ya gbapụ <laughs> iwepụta ụgwọ ahụ eburu ya gbapụ hei abịakwana ka echekaba megharị igbo emegharịkwana na omenala igbo emekwana nke oji ha n'ọnụ akụghịribe ife ịma ihe na-eme agasasịa ihe mmadụ bịara ime a ka jisi ka ejiri nwayọ soo ya and mahadum ndị ga-eso nwere ike asị achọrọ m ịbụ onye omenala ruo echi ịgwa ya sị ya nwanne ịtakwana anụ for six mons ọkwa igbu iji anụ wee chụọ àja ọsị gị esi eh, gaghị ata anụ for six months ka ị wee mee onwe gị ọpịpịa o buru na infọmeshọn e nyere ya gbafuo o buru ya gbafuo <laughs> so anyị na-eke ngwụchara ngwụcha abụrụ ụjọ nwanne anyị eji nwayọ nwayọọ mara ndị wụ ndị isi dị mma mana ndị anyị nidiri na ndị ọ bụghị onye ọbụla ka anyị chọrọ ndị nwere ndị ga-awụ ndị ọrụ n'ụwa nwee ndị na-ekrieti ọrụ ekrieti nwee ndị na-eweta ego eji ekrieti dị ọrụ nwee ndị na-eweta infọmeshọn eji arụ dị meshin eji arụ dị ọrụ so onye ọbụla nwere saịdị ọnọ nwere onye ọbụla nwere saịdị ebe ọ ga-anọ wee na-eme nke ya ọ bụghị onye pụta hei achọrọ m omenala achọrọ m ọdịnala oruo eche ọgburu ụmụ anụmanụ ndị na vileji gbupụ isi mba kpubenu nsogbu adịrọ mana ndị omenala enwere e nwere ihe anyị chọrọ ịgba ndụ wit nechọ anyị chọrọ ịgba ndụ wit nechọ so anyị nwere ihe anyị ga na-asọ ọ bụghị ọ na anyị na-asọ ya bụ na ị ga na-asọ ya mba anyị na-asọ ya ka o ike ịbara anyị ka o ike ịbara anyị nwere rizin ngwa anyị ji asọ ya ọ bụghị na anyị si ga ya you can do what you like bọtụ ndị omenala ndị ọdịnala emeriri nwanne onye onwe ihe obu enweghị na-agwafe you must to give for you to get ọ bụrụ na ị chọrọ inweta ihe ebe ndị mmụọ my brother don't give a life to mmụọ ichi ịnata mmụọ ihe enyere life ihe afụ na your spirit will grow because mmụọ bụ one only one consciousness dị na mmụọ once igburu something nwanne igbugo onwe gị onye gburu mmadụ egbugo onwe ya because igbu ha na ọkwa n'ime mmụọ aha ka ị nọ so and ọngụnwa bụ the physical reality so that thing will ọ ga-eme gị affect ọ ga-eme gị affect ịghọtago so ụnụ na-afụ ebini e, unu afụrụ ebini ebe ebini na-anụ ọgụ <laughs> afụ ga ebe ebini na-anụ ọgụ ọnwụ na ga ebe ebini na-anụ ọgụ na mara ihe na-akọ dịsi ebini a ọkwa mmụọ nọ n'ime na-anụ ọgụ ahụ iwere ebini a chụọ àjà mara ihe mmụọ ahụ nwere ike ime ọ kpata gị aka ọnyụọ gị anya ndị a na-eburu ebini ebini <laughs> e nwere nke m fụ na YouTube dịsi ebini buru one woman otu a buru etụọ naanị one na-abịa gbaa ya ụkwụ gbaa ebini ahụ ụkwụ ebini achụ dị man buru dị man like ya were isi because wee kụd man buru mechin dị man tinye narị iwere ebini achụ aja nwanne ebini a gị ọgwụ ịba ebini a gị ọgwụ ọ ga-ịba ọ ndị be anyị na-amụrụ onye yiri ama ebere ji obi ụgwọ nwanne ọ bụrụ na ahụ na anya gị ana m ekwu ekwusi ike arụ adịrọ gị jee chọọ ihe na-eme gị onweghị onye si gị ejene mana enweghị ihe o nwere ime wit maka na ịma na Igbo mekaniki ekwe ezi anyị mara ndị bụ ndị ara ana m adụ n'aka na ntị mekaniki ekwere anyị mara ndị bụ ndara ego na ndị igbo ego ihe ọbụla bụ ego ihe ọbụla fụde bụ ego ka m na-asị unu ha isa n'anya maka unu were <laughs> ana m achọ ebe ọ na-eme ebe ọ na-eme mbido ndị igbo eri unu wayo ndị igbo eri unu white ndị igbo eri unu white ndị a na-eri ndị ọcha white ịgbara ndị igbo na-eri ndị ọcha white maji <laughs> unu mee amaghị eme a na-akpọ ya ọkọt lokal arụ ụnụ lokal nye ọbụla nọ wayo so ọ ka mma na ijigodo nwayọ so fa nwanne enwere ahụ isi ike eyo ahụ siri gị ike a sị na onye dị ndụ na-afụ ihe ọma onye dị ndụ na-afụ ihe ọma nwee isi oyi ọ bụrụ na ogbughị gị si nsị ahụ iwee too okorobịa ọ gaghị egbuzi gị ọ bụrụ na ogbughị gị ito okorobịa nwanna ọ gaghị egbuzi gị don't worry yourself that deny ya onwe gị something ihe ọ bụla ị chọrọ n'ụwa ị ga-enweta nwa as long as you are a man because you focus on paper money cool go dị na paper money just ji wel chọọ the paper money nwee focus target on something through that you have paper money ọ bụ jos one paper money everywhere ebe ị ga-etinye ebe ọbụla ebe ka ebe a ga-esi paper money week at the end of the day middle of nowhere nwe ebe ga-anọ that's ji ebe most of our people bịa na America ma England ha na-akarị school because ndị England mana nne ebe a ọ bụrụ na ị gagha skuul ya na-echezi watch na-eche ndị ndị ndị Jamaica abịa mma gị mma n'afọ ebe a ọ washnet ma ị chọọ ezigbo ọrụ you must do ọ bụgodi nnọọ course of two years six months ị ga-amerịrị something because ya bụ ịchọ mmadụ ịchọ akara ọ ya bụ ịchọ akara ị ya afa ka ị gbara because nke a gbara gị na be anyị onweghị there is no job ịmago na agbara gị afa otu afa gị aha ọ na na nkịtị ịgbanụ na ya gbara gị afa i nweghị ego nwe ihe ị nwere ka ihe ị ga-emekwa ị hapụzi afa gị aha afa gị bụ na Igbo ị hapụ ya ga Thailand ịhụ na afa gaghị efu one afa ha gbara efu one na agbara gị afa na ọgba eruru ịna spen afa ha anago n'iyi bikos ebe ọ dere gị na ọgba eruru ọ bụghị na Spain ruo na Spain isi na chi ga-egbu oge isi chụba aja na-egbu ọkụ na-egbu ọkụ na-egbu ebini na-egbu ebini egbu ebini egbukwasa gbuo efi mana olesi ijekwa na vileji ụnụ ebe ahụ ọkwa ebe ahụ ka ị ya afụ ya na ebe ahụ ị nọkwa nkwa ihe na-emeji ụnụ dị ten onwe nkịrị na vileji mba <laughs> onye na Abuja nọ na Lagos ọ nọ na Meduguri ọ nọ na Spain ọ nọ na Germany ọ nọ ten niile ahụ enweghị nke nọ na vileji ha ha na-ebe agwasị na ya na aga ọfụma nwanne ihu mmadụ na-eme onwe ihu na mmadụ na-eme onwe n'ụwa enwere ị ga-eririri arịrị a sị na dike erighị arịrị nna ya ebiri ige ga-esofa na gọọmenti adịrọ there is no gọọmenti n'Igbo land mana ụna ama ihe na projekt ihe na projekt bụ ka omenala na-ewuruzie e gọọmenti wuche otu o si wee dị na mbụ otu o si wee dị na mbụ maka anyị nwere information of ancestors real ọ bụghị nke ndị british na fake real one ọ bụ iwu otu a ka esi ebi ndụ n'ala igbo ọ bụ governance ndị igwe igwe ka ala igwe na ndị eze ndị nze na ọzọ ha nwe na-achị ọchịchị abazie na enwezie okorobịa nwezie ụmụada na every society ọchịchị ọchịchị practical ọchịchị anaghị ezu oche anaghị agba ama inwe anwa zuo ihe eje na arụsị mgbaama agwụ mgbaama agwọ ọghị ịba o jee na ofu ofu ofu alụkwụsị ọ practical governance kịta na ka ihe o practical governance na ala Igbo gọm ihe o practical way of governance na ala Igbo there is none because ndị gọvanọ bịara ikere ego chi ha ha bịara ikere ego nke ha so kedu gọvanọ because ndị eze kedu ihe ndị eze what is the work of ndị eze gbagodi his royal highness kedu ihe bụ aka ọrịa so ife na ala Igbo the vacuum ọ dị empty ndị dibịa na-aba na-ekwugheri na Facebook na ha bụ ndị omenala kedu ihe bụ aka ọrụ ha n'ala Igbo what is their work ka ihe bụ their job ontele mmadụ ayawa ọya ọgwụkwa na ha fụzi onye yara ha akọ mmadụ ọgwụ onye ahụ wee because mmadụ mọsị da yala ọya somebody mọsị yala ọja nwanne ịfụ na ndị na-ere virus virus na kọmputa ha na ọ na onwe ha ego virus ha sendị antivirus ha sendịre mmadụ virus onye ọbụla bagoba antivirus famasis ndị na enwe kemist ọ bụrụ na enweghị onye bịara yara ọya ha agba ihe n'ikuku ịnidiri ịya ọya so ndị dibịa chee unu na-abịaghị ebe ahụ ha jee mmadụ ọgwụ akọ <laughs> mmadụ ọgwụ ka mmadụ e bịa mmadụ mọs eat man mọs work akọ mmadụ ọgwụ ka enwe ike igwụkwa bekọs ya weta isi bịa were isi ọ bụrụ na ahụ adịghị mmadụ ayaghị ọya nwanne onwe ya eje ụlọ ọgwụ ndị ụlọ ọgwụ anọdị emti ka onye agụ ụlọ ọgwụ ọ bụrụ na ya ọya so ị ga-enwerịrị a society you must have a society nwere ka o si awọkụ so because anyị ga-ataget the mind of our people because of growth everything will growth nwanne ịpụta n'ụtụ gba moto gị pịa ọ startịrị ka ihe ga-eme ịgba moto gị stadiliz pịa ọ startịrị ọkwa ịchọ mekanik ma ịchọta imba nke ndị be anyị hụ ime ihe ọwa ọkụ igbube ọkụkọ chọba jizọs mba ịgba <laughs> moto gị pịa nwanne ọ bụrụ na moto a startị hụ nwanne je chọọ mekanik oto imban simple as abcd that is applicable to nature life nwanne ọ bụrụ na ime ihe ọwa ọgụ practically kedu ihe ịwụ ịmarụ injinia mba ịmarụ bọres mba ịmarụ basikụl mba ịmarụ ịma nke ịntanetị ịmarụ ịntanetị mba nwanne enweghị ime eme and ị nwere pawa jee kọwa ugbo go to farm practically you go to farm <laughs> ị na-aga Lagos onwe onye mara Lagos mba ijere pure water nwere ekete eke gị 20 years bifo ị nwee shop na Lagos 20 years ile pure water 10 years ile ahịa go slow lecha ahịa go slow ịtụ kanta ịtụcha kanta inwe chọp bifo ịgbawazie dubai enwere ike 30 years na Lagos wee bido gbawa dubai 30 years waste 30 years in your life gbawa dubai nwere ike dubai nwa na ịgbachi inwe ego na ego na ọbụrụ oge ịnụọ nwaanyị ịdakwa ogbenye ịnụcha nwaanyị gbachaa ngwụ nwaanyị ịda ogbenye all the whole 30 years i west na Lagos na kaduna na kano ananiyi ma ahịa o niile funwa boi ofu nwa bọyị orikpe ọdịho mọni ọdịho mbọ niile ịgbara naanị iyi pịa so <laughs> enweghị life onye fụrụ was e nothing life wụ jee laif life enwere ihe notin is here notin is here only one tin one mission the growth of the soul and how you build your society will add to that thing. only how you build a society we add that the high priest ndị a na-ekwu ndị otu anyị ma ndị otu ndị ọzọ kwadokwa ebe dị iche iche e nwere ihe ha na-asọ wee na-emezi ihe na-akpọ meditation nwee ike na-egro their spiritual uh, uh, destiny ka ha nwee nwee ike na-enweta more knowledge ka a ga-esi wee help help kwa life oh, to help the humanity ọ bụghị about to become a millionaire because nke ahụ nwee five nwa nothing mana nwanne before you go into meditation ọ ga-enwerịrị all those ihe ọjọọ ị ga-agbara ya ọsọ nwanne ọ bụghị izu ochi gbaa ama isi na ị ga-aga ka to grow your spiritual <laughs> na ọ gaghị awọkụ work gaghị because ọ dị ka ndị ụka ndị ụka na-ezu ochi na-agba ama ha na-ekpere Caesar Caesar of Rome Caesar enwekweghị uru ọ bara this man bụ onye meriri ndị Israel n'agha Jews wo the same um, typology typology ndị Jews the same strategy of allegory were ebeba Jews wee jeje create a religion of Christianity ịma ihe ha chọrọ ime na ha jeziri je were gnostic religion nke ndị na-ebelive na allegory nke ndị about Jesus is the Christ of inside nsogbu adịrọ anyị so nke a ka mma na asị na Christ bụ consciousness on the mind dan na ewere foto Jesus white man bunye anyị nke ndị gnostic ka mma very well mana na ọdịnanị anyị ka ha mma na ọdịnanị bikos ọdịnanị bụ ọdịna be ndị anyị akọpụrụ anywhere and if the anyị jegoje test ye ya ọkwa the same thing because nature is nature everywhere nature is nature everywhere absolute everywhere sọsọ nsogbu anyị nwere bụ na ụmụnna anyị ji esoro siza ụmụnna anyị ji esoro siza anyị enwee nsogbu ị na-agbazi ha eziokwu ha na-afụ ya oh Jesus is everything and once you take hera Jesus as everything that is the end of the story he cannot he or she cannot live without Jesus because o take go Jesus as everything all the target of ndị this is Caesar the target of Caesar without na ndị ha enwetago ya once you take hera Jesus as your personal savior problem everywhere enweghịzi ihe ị ga-ekwu ọ ga-anụ ọ ga-asị na dizi gaanyị na-ekwu ọ kpọrọ eziokwu o mana ndị ọkọtị gị ka ha bụ ifụ na ọ naghị eje ụka ọ dịsị enwezi ihe ọnwa chọrọ imere anyị ọ gaghị emezi ebi ọsọ sị na ya anaghị eje ụka mana ọ maha na bren anyị karịrị nke ndị ụka kedu ka mmadụ ga-esi aṅụ poizin ụka wụ poizin and we mana ọ poizin mara mgbe edere ya mara evritin anyị agụchara the history of everything happened so ka ekizi eke anata mmadụ otu anyị nọ now mara the poison the dangerous ọ dị na-eje ụka because o nwere ihe dị dị to start with ọ bụ na enwe ihe dị dị aka encourage you to go because I wanted the best for ndị Igbo achọrọ m the best for ndị Igbo because ọ oh, because na ọ bụ a lie ọ bụ asị ka ọ bụ so is a deceit ọ bụ the war Jewish people lost the war with Rome that is the found of, of uh, Christianity ọ bụ the war so everything ọ bụla ịfụ na New Testament bụ na ihe dị na Old Testament ka ha mere replicate because ha fụrụ ya na Jewish book hidden book a na-akpọ ya typology Hebraic typology go and google it jee chọọ ya Hebraic typology ọ ebe ahụ ka a si wee nweta the information ha jide Bible by this day a na-akpọ Matthias ba Matthias Josephus ba Matthias go and google it Josephus ba Matthias ọ bụ the man nyere ha information ọ the man betrayed the Jewish people the man wo the Christ the Messiah dey awaiting for all the man becos this this Matthias gwa ọkwa enwe bụkwa onye nyere ha information about the three friends being crucified by by by by by Herod all the man nyere ha information about that because the man gave the most information ha use were there the Bible emere capture during the war Josephus ba Matthias all those things which are information dey there openly because you go Christ is your personal savior you cannot study this thing ite go Christ as your personal God and savior you cannot study this evidence in black and white because there is no onwe ihe dị na akụ ite ihe ọbụla ịfụ na akụkọ ite ọ ihe rere ọkụkọ onwe ihe dị ya nothing is there so ndị Igbo ka anyị target ye na ana Igbo ka anyị target ye and enwere ebe ọzọ anyị ga-agodo aka na-abụghị na omenala nwanne ị ga-egodo ihe ị ga-egodogodo aka na ofu ihe wee na-eme ego niile a na-atụkọsị wia. nwanne m bakwe bụ onye rụrụ epọtụ Owerri atụrụ ego were na ịga unu enyere m chanel on ya na ana Igbo for development don give me agriculture go ka ihe unu atụkwasịrị ya na ihe ji eme ka ihe njikwa ndị na-eme nyere na ụmụnne unu aka ndị be anyị ha jụrụ eju a na-akwa baro na-anya ọkada na-agba keke everyday ha na-anwụ na asidentị ọya na-egbu ha were na disimon a na-atụtara ụnụ were na eje ejeji eme projekti na ana Igbo inweghị information kọm ndị ọdịnala enye gị information kọm and take information ịmara come we give you information gwa gị ihe ị ga-eme invest this money na ala Igbo ya na-atụ ego a na-atụ ego for anakọta arụọ library ebe nwa anakọta arụ ọfịs ebe nwa na-ewesti ego for nothing sake wasting money na ala Igbo gbapuo mmiri osmosis tinye eh, ọwụgodo every week were nninye ụmụaka ka ha rie onwe ndị bụ ọnụ eribeghị nri ha enweghị akwa ha ya eyi eyi ọ bụghị onye nọdụda sef zonu ọ nara ego na-akụghịrị ana igbo n'idiri ọrụ ọdịnala igbo bịara ihe ahụ omenala igbo a ga-eme ya ọ bụrụ a way of life ọ bụrụ a culture maka kịta ọ bụrụ culture n'ọnụ ka omenala igbo n'elu ọnụ pratikali ndị igbo ne yong igbo people 80 pecent of ndị igbo gwa yongo 80 percent of Igbo people were young people so how many of them are practically source of omenani how many can proudly boost of knowing ihe omenani so ịhụ na onwe ihe dịka ọsọ ndị dibia bụ ndị na-akpọ omenani and beside dibia abụrụ omenani beside dibia abụrụ omenani because e nwere dibia ndị ọdịnanị dibia ndị ọdịnanị ọ dị iche from dibia commercial dibia ọ dị iche ọwụghị the same thing because commercial dibia bụ ndị na-agwọ ya they are on their own o nwere ndị gbara bọyị wee bụrụ dibia a na agba ya ịgbacha abụ ya ọ gaghị eduo ya ụlọ bụrụ dibịa ịghọtago so nwee ndị bụ ndị ọdịnala ndị wụ the priest ndị isi nchụaja ndị ọdịnala ndị isi nchụaja ndị ahụ anaghị afụ ha anya ejighị ike afụ ha anya so unu ga-eseparate unu ga-eseparate those things separate agwara m na ihe ọdịnala bịara bụ emepe ndị igbo anya anyị edozi ya n'igbo ọ dịka abịa mmadụ na-ebi ebi then we begin to grow consciously now anyị nọ na subconscious eh, eh, state of mind anyị nọ na subconscious state of mind that's why we cannot even see truth because onye na-amaghị ya amaghị ihe ihe ọsọ gwa ya eziokwu ọ gaghị ama ya ihe ọ gwa ya eziokwu you can never know it because in his mind ọ mara ihe bụ eziokwu ọ mara ihe bụ asị so onye amaghị ihe bụ eziokwu ọ mara ihe bụ asị how can the same person differentiate truth depends in reason with emotion ọ na-erizin with emotion so onye na-erizin with emotion and sentiment ọ mara ihe a na-akọ about brain so ụmụnne m biko asị m ka m gwa unu ka m kọwara ụnụ taa because two days anyị anọrọ ndị mmadụ na-ajụ kedụzi ihe mere ọdịnala abịago anyị enwekweghị ike ịhapụ ọdịnala anyị bụ ndị ọdịnala anyị na-eme ọdịnala a mụrụ anyị n'ime ọdịnala anyị too na-eme ọdịnala mana omenala bụ nke a na-eme eme maka na ọdịnala ndị dịbara gbu mana omenala ewu nke a na-eme ọ bụrụ na ị maghị eme imegharịa imegasịa maka na ibe n'ala Igbo sef enwe ihe ndị na-eri nwe ndị na-asọ ọ ga-egosi gị na omenala adịghị stebụl omenala iwu gbuti taịmụ ọ bụrụ na anaghịzi emebe ọfụma echenji emebe ọfụma ịghọtago wepụ ndị adịghị mma tie ndị dị mma mana ọdịnala iwu sayensị is nechọ naghị echenji echenji because nechọ never changes nechọ is there yesterday tomorrow and, and, forever mana omenala iwu just temporarily life changes you follow life so ụmụ igbo binienu na ala ahụzi n'ụla unu nọ n'ụla ọ bụrụ oge ibiko me sacrificial mbụ iburu ga abụrụ sef na-agba last na-agba ikpeazụ agrikọlchọ anyị na-emekwarị na ya n'igbo agwara m ụlọ onwe ọkwụ private agrikọlchọ ewee nye ndị be anyị ọrụ onwe onye chọrọ ime invest na agrikọlchọ kpọọ m enye m gị nọmba ije ebe ahụ je were anya gị na abụfụrụ were anya gị na abụfụrụ mara ihe ị ga-eme ebe ahụ wee bara onwe gị uru ịtazịra ndụ gị ahụfụ na Germany na na Europe nwanne were ego ahụ iji e gaa n'ala Igbo bụ godin this luxury life forget about this luxury life na onye ruo orie gaa gotu Igbo land enweghị onye na-ezuru gị enweghị onye na-atọgbu gị once iwe onye ọdịnala ọbara egbu mgbe onwe onye anyị nọ n'ime onwe ihe ga-eme gị don't be ọdịnala enwe ihe ga-eme gị ndị ochi ga-abịagodisi ebe gbachaa egbe na mmụọ ya abịa gagharịchaa na mmadụ ya abịagharịchaa na enwe ihe ga-eme gị as na iwe onye ọdịnala nwanne kwụba aka gị ọtọ ọnwụ na ndụ bụ ofu ọnwụ na ndụ bụ ofu ọnwụ na-asị gwa m onye nwụrụ n'ụpụta ọnwụ na ebe ahụ adịghị mma akara karị bịachighị azụ ọkwa mmụọ mmụọ na-abachiganụ ọ ga jee ebe ahụ ogwu ike igwe ilo kọbara m nọnsensị gotago so ndị Igbo na-atụzi n'egwu kachie obi gị bịa ka anyị dozie obodo anyị ọ bụ mba anyị ka ọ bụ nwere onye anyị na-enwe ya anyị ha naranwu gị because ị na-afụ ya with the political side ị na-atụ egwu iwepụ <laughs> ya from political ya ha atụzi egwu webata ya na omenala ifu na egwu ana Jewish Jewish community ebe ọ bụla ha na ọsịkwa bụ na Amerịka ha bụ ndị Jew <laughs> ha nwere community na Amerịka Jewish community China wụ China evriwia China is China evriwia ebe ọ bụla ha nọ China community nwanne ndị Igbo omenala community ebe ọsịkwa ya nọ dị omenala anyị wụ kọmuniti anyị so ihe ọbụla anyị jeba ha developụ egwu idie ije na china ije na amerịka enwe china town china ka a na-asụ ebe ahụ ihe ọbụla edere ebe ahụ bụ china nri ha na-eri china so onwedo onye ga-ama na ha nọ na china amerịka sef ha nụ mana kenjem everywhere mana madrid spain chinese community chinese town so because itiri na political enwebe problem wepụ from political bubata na omenala ọdịnala igbo ịghọtago so ịnọdịzi ọfụma ịchọzikwa inwezi obodo nke gị then you can nke a na nwanne ị ga-azụta naanị wee zụba n'ute onye nkịtị bụ onye nkịtị ndị Igbo bụ ndị nkịtị enwebeghị ihe agba politiks ha adịghị mma ekọnọmi ha adịghị mma enweghị nke ha dị mma not even sayensị and teknọlọji even omenala nwa ha gba last so ọ ka mma ka anyị bido n'oge taa ugbuo there is no time and space na mmụọ mmiri enwere bọda ikuku enwere bọda so ka anyị bido taa maka ụmụaka anyị na-amụ anyị mụrụ ụmụ nnukwu anyị mụrụ ụmụ too much we have a lot of children anyị mụrụ ha too much so ka anyị mara na ihe anyị ga-eme maka ụmụazị ya anyị hapụ ha na dis situation wee na ọdịrọ mma ọ wickedness ọ wickedness ka ọ bụ ka o doziri ụlọ niile tata bụ eke tata bụ eke mbọsị eke anyị na-asọ ihe anyị na-asọ ihe n'ala Igbo enwere ihe anyị na-asọ asọ n'ala Igbo mbọsị eke ụnụ emerụ naanị a na-adịrọ mma mmerụ nwanne enwere ife eji ife ọchị ya ma izu ochie abụrụ ezigbo ihe ịyọ ayịyọ ka ochi mma igbuzi mmadụ n'ala igbo n'ụdị kedu ihe ị ga-eji ego ahụ emegwagodi ego ị ga-eji na nke ndị achawo ga-eji na nke ndị akwụ akwụnarị sie maka ya ka iji wee gbagbusie ụmụ mmadụ gbuo eho generation nwanne ahụfụ nke gị ọkwa 5 ọ ga-ete eke gị 5 generation ịpụta ụwa ọzọ ịga gaa too nkịta agbanye gị chen ị na-ajụ onwe gị ihe mere ụwa ọ bụ ihe ị metere onwe gị ị na-agba egbe n'ala igbo ịma ihe a na-aga ịmaghị ebe ala igbo chọwa adịrọ mbọsị ntakịrị chụrụ na owere nchi jisie na ike ekene dịrị unu niile kere ndị fụrụ anyị n'anya kere ndị kpọrọ ya asị nekwanụ ndị jizọs kraịst ndị chọọchị ha sị na ha gburu jizọs ọ bara ịgwara ha eziokwu ndị omenala igbo ọ ha nwaga kritisaiz ihe anyị na-eme onye sị na asị ya tinye ego ya ọ bụ ndị ahụ sị na ha na-eme na omenala n'ala igbo ọ ha nwa asị na ihe anyị na-eme adịrọ mma go and watch ibiri ndị kristian ga-asị na ihe adịzi anyị na-ekwu bụ eziokwu ọ bụ ndị ahụ isi na ọha bụ ndị omenala ọ ha asị na ihe anyị na-eme abụrụ eziokwu go and watch ịghọtago ọ dị same way ha ji gbuo jizọs that time ọ kwara sị o ọ bụghị eziokwu ebu jizọs n'eziokwu ma ana m ekwu ihe edere na baịbụl ha si gbuo jizọs ọkwa dị same way ndị agha si ha bụ ndị igbo ga-ala ka ha kwụsị ha anyị na-eme mana ha agaghị akwụsị ya maka na onye mmụọ kpọrọ okwu ya na mmadụ enweghị okwu udo dịrị unu niile na tata bụ eke ise